AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa n'ezie eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m aga n'iru ịrịọ amara nke Chineke n'isi anyị niile n'otu n'otu ka ọ gazierenụ gị gaziere m gaziere anyị niile isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị nchegbu na ezinụlọ anyị nchegbu na ezinụlọ anyị achọrọ m ka anyị lebatụ isiokwu nke izu a anya n'ụzọ dị iche ịmata ma ụfọdụ n'ime ihe ndị a na-ekwu okwu ya ma ọ na-eme n'ezinụlọ anyị ma anyị ahụtụla ihe dị otu a mbụ nke ndị bekee na-akpọ experience anyị pụrụ ịbụ ndị matara na anyị nọ n'ụkọ n'ezinụlọ anyị anyị pụrụ ịbụ ezinụlọ nke e nwere otu nramahụ ma ọ bụ nke ọzọ nke na-echu anyị ụra lee anya na mgbe gara aga E mere ka anyị mata na Chineke bụ onye nwe ezinụlọ niile ọ bụ onye isi nke ezinụlọ nwaanyị kwesịrị ịnọ n'okpuru di ya ma onye nke nwoke ọ bụ Chineke bụ onye o kwesịrị inye ọsịsa n'ihe nke na-eme n'ezinụlọ ya ma na ezinụlọ anyị a dịka m chọrọ ka anyị leba anya ọ bụrụ na ọ dabara na nna nke ezinụlọ ma bụ nne nke ezinụlọ bụ onye na-enye onwe ya nsogbu na ntakịrị ihe ọ bụla nke mere n'ezinụlọ ma onye nke ọzọ abụrụ onye nwere ntụkwasị obi ebe Chineke nọ onye ọ bụ ọsọkwa eluigwe ya dọbie onye ahụ ga-abụ onye na-echesị ebe m tụkwasịrị obi na Chineke ọ dịghị ihe ga-eme m Jehova ga-azọpụta m ị ga-aghọta na mgbe ụfọdụ otu a ka ọ na-adị ọ dịghị mgbe anyị ga-abụ otu mmadụ ma ọ bụrụ na ọ daba otu a gaa hụ na onye ahụ nke nchegbu jụrụ isi onye ahụ nke chere na ọ pụrụ igbo mkpa ahụ niile n'ike nke onwe ya abụrụ onye obi ga na-agbakasị onye na-apụghị ịhụ ezi ihe ọ bụla n'ebe di nọ maọbụ ebe nwunye nọ nke ka nke mgbe a na ihe nkụta ihe nke na-eme ka e nwee obi ụtọ ihe nriju afọ anaghị abịa dịka o kwesịrị ị ga-achọpụta na ọtụtụ ụmụ nwaanyị anyị na-abụ ndị na-enwekarị mgbakasị ahụ a ga-eme ihe a otu ole m ga-esi otu ole nọrọ ebe a nwụọ amaghị m na nwoke a dị otu a ọ pụghị ilezi m anya aga m achọ ebe m ga-aga nyere onwe m aka ka bụ ụfọdụ n'ime echiche ndị nke ahụ na-alalụ alalụ nke onye iro na-ewebata n'ime anyị obi ụtọ apụghị dị n'ime nwaanyị dị otu a ma ọ bụ n'ime nwoke dị otu a mgbe ọbụla ọ na-ahazi otu nke a ga-esi wee dị echi otu nke a ga-esi dị n'ọnwa na-abịa abịa eleghị anya dị ka ka anyị mata nke nwoke bụ onye tụkwasịrị obi ya ebe Chineke nọ ma ọ bụ nke nwaanyị ma onye nke ọzọ a apụghị ịhụ ya n'ụzọ dị otu ahụ ọ ga-ebido na-akọsara ndị mmadụ ma anyị ọ na-eri nri n'ụlọ a ọ gbasaghị ya ma a ga-ekwu ụgwọ ụlọ ọ gbasaghị ya ma ga imezi ụgbọala anyị ọ gbasaghị ya ma ụmụaka ọ ga iyi efe ọ gbasaghị ya emere m ka anyị mata mgbe gara aga mgbe anyị na-atụgharị uche nke ukwuu nke ezinụlọ otu nwaanyị nọ n'ụlọ di ya ya eruo oge mmemme nwaanyị aga ahịa gaa zụkọọ ihe dum akpụkpọ ụkwụ uwe na ihe niile vulatara ụmụ ya di ya mara na otu nkụta ha ha mara na ha apụghị ibe ihe ndị ahụ n'oge ahụ ya kpọ ya nwunye m nke a kwanụ o si ebe ole ya sị ya ma onye na ya nsogbu na ọ bụ nkịta ibe ya tagburu ya gị onye mụ na ya na-atụgharị uche ịnweta onwe gị n'ọnọdụ dị otu a gịnị ka ị ga-eme mgbe anyị na-adọkasị onwe anyị ahụ n'ihe ndị a niile onye nke nwoke pụrụ ịbụ onye hụrụ ya dịka anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa ịtụkwasị Chineke obi ntakịrị ohere o nwere nye ụmụ ya etisue. gịnị ka gị na ụmụaka ahụ na-eme ebe ahụ kedu otu o si bụrụ na ihe na-eme n'ụlọ a na-emetụ gị n'ahụ ebe m nọ na-achọ otu esi ahazi ihe ime ka ihe gaa nke ọma gịnị ka onye dị otu a na-achọ mgbe ọ na-achakasịrị di ya anya mgbe ọ na-achakasịrị nwunye ya anya ọ bụ ịchọ ụzọ esi eweta nsogbu ụzọ a ga-esi mee ka o si n'ọnọdụ ahụ nke o chere na ọ pụrụ igbo n'onwe ya pụa. ma ọ bụ otu ọ dị eleghị anya onye nke ọzọ dịka anyị hụrụ ya dịka onye tụkwasịrị obi na Chineke amara na na ihe o kwesịrị ime bụ ụbọchị ọbụla chi bọrọ ya ewere ezinụlọ ya na ihe dịrị ya chee n'aka Chineke chetakwa na anyị ekwuola okwu si na Chineke si anyị butere ya mkpa ndị a niile ọ bụghị mgbe ị butere ha Chineke eleba ha anya ọ bụ gị si na ị nwere ike igbo mkpa ndị a ọ bụrụ na ị pụrụ igbo mkpa ahụ gịnị ka Chineke bịatakwa n'ime n'ime ndụ gị ọ pụtara na ọ dịghị ihe gị na Chineke nwekọrọ n'ihi na ịbịa ya nso ga-abụ ibu arụ nye gị n'ihi na ị pụrụ igbo mkpa ahụ o kwesịrị igboro gị gị onye mụ na ya na-atụgharị uche eleghị anya mgbe onye a bigidere ndụ n'ụzọ dị otu a na ichekasị onwe ya ahụ chọpụtasị na ọ dịghị uru ọ na-erite na ya ya dị ka o chefuola ya ma mgbe onye iro bịara akụtụrụ ya ị na-achọ ka obi gị gbadata chetakwa na nri dị n'ụlọ agwụla nwaanyị ebilie ọzọ gakwuru di ya dị ihe kpatara ihe ndị a na-emetụ gị n'ahụ biko ka anyị na-atụgharị uche n'okwu ndị a ọ ga-amasị m ka anyị bido were anya nke ime mmụọ na-ahụ ọnọdụ ụfọdụ ọ dịkwa na otu anyị si agbalite n'ogo nke a na-ele anya ya otu anyị si ewulite ezinụlọ anyị n'ụzọ nke Chineke na-abụghị mgbe anyị bịara Chineke nso onye nwe ezinụlọ anyị ya enwe ike haziere anyị onwe anyị lee anya ọ bụrụ na ịtụkwasị Chineke obi gị onye mụ na ya na-atụgharị uche ihere agaghị eme gị ọ bụrụ na Chineke apụ igbo mkpa gị ọ gaghị asị gị butere m ya laghachi azụ gaa gụọ akwụkwọ Pita nke mbụ isi ise amaokwu nke isii na nke asaa onye mụ na ya na-atụgharị uche ana m achọ ime ka anyị mata sị na ọ bụrụ na anyị tụkwasị Chineke obi udo pụrụ iche n'ezinụlọ anyị mgbasasị ga-adị anya anyị ga-abụ ndị ga-enwe ezi nghọta n'ihi na Chineke ga-eji aka ya hazie ihe ndị ahụ bụ ibu anụ nye mụ na gị ma ọ bụrụ na anyị lere onwe anyị anya site na mpako anyị echefuo na ndụ anyị onwe anyị na-ebi abụ nke anyị na ọ dị onye mere ka anyị dị ndụ biko ka anyị wepụ onwe anyị n'ọnọdụ n'echiche nke a pụrụ iwepụ ndụ anyị laa anyị n'iyi ma lekwasị Chineke anya anyị na-akpọ ya ogbo mkpa tụkwasị Chineke obi ka o gboro gị mkpa gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewo nọ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na mee 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church nọt West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28th to June 3rd, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School, Sabongari, Kano steeti. ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ Jun 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School Numan na Adamawa steeti ọebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ okwu Chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na ekentị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụọma ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche chere chineke remgbe ọ ga-abịa ịkpọrọ ihe ụbọchị ahụ ga-adị oke egwu nye ndị niile ndị meghere ya chineke ga-abịa ọzọ si ọrụ uru ji lebere ha

ọ gazierinụ ka ịhụnanya chineke baruo n'ụba ndị Seventh Day Adventist Church Choir ụmụọkpara na-abụ nkunu nyere anyị n'ụbọchị taa n'obiọma ka anyị ji na-ekele ndị na-akpọtụrụ anyị nwanne anyị nwoke Kasimia Ajiegbu onye na-akpọtụrụ anyị site na Kaduna steeti Naijiria anyị na-asị ka udo chineke nọnyere gị ka anyị kelekwa nwanne anyị nwaanyị onye nọ n'Ilishọn Remo Ogun steeti nwanne anyị nwaanyị Mercy anyị ma na udo nọ n'Ilishọn Remo site n'ịbụ nwa Chineke imeela na-akpọtụrụ anyị nwanne anyị nwoke na nwanne anyị nwaanyị Emmanuel ndị bi na Shagamu Ogun steeti Naijiria unu emeela na-akpọtụrụ anyị ka anyị nwekwara ohere ọma kelee nwanne anyị nwoke nna mora onye na-akpọtụrụ anyị site na Benin kebi anyị ma udo Chineke na-achị ebe ahụ site na gị bụ nwa Chineke nọ ebe ahụ ka anyị kelekwa nwanne anyị nwanyị onyinye onye na-akpọtụrụ anyị site na North Carolina anyị na-asị ka udo na amara Chineke na nchekwa ya nọnyere gị n'ezinụlọ gị ọ bụ nwanne anyị nwanyị ọbịa n'uju onye na-akpọtụrụ anyị site na Shagamu anyị na-asị ka udo Chineke na amara ya bara gị na ezinụlọ gị ụba anyị ma na udo Chineke na-achị na Taraba steeti site na nwa Chineke Osita Osita bi ebe ahụ anyị na-arịọ ka ịhụnanya Chineke na ogologo ndụ na-arụ isi ike bụrụ nke gị na ezinụlọ gị ka anyị kelekwa nwanne anyị nwoke ọsọ ndụ onye na-akpọtụrụ anyị site na Yola steeti Naijiria arụ ekpere anyị n'ụbọchị taa bụ arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ihe ọ bụla nke itinyere aka Chineke ga-ebuli ya elu unu emeela na akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 N'ugbu a ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ụmụ Chineke unu bụ ndị a gọziri agọzi ka onye nwaanyị binyere unu ka unu na-aga n'ihu ige okwu nke ndụ ahụ ka ọ lụfụtara anyị nzọpụta na ndụ ebighị ebi n'ụbọchị taa ọzọkwa isiokwu anyị na-asị adapụla site n'okwukwe adapụla site n'okwukwe ihe ọgụgụ anyị site na ndị kọrịntị nke mbụ isi iri na na atọ na-echenụ nche na-eguzosi n'ike n'okwukwe unu bụrụnụ ndị ikom na-adụnụ ike ka ngụghachi ya ọzọ na-echenụ nche na-eguzosi n'ike n'okwukwe unu bụrụnụ ndị ikom na-adị n'ike n'oge ikpeazụ ndị anyị nọ n'ime ya ọtụtụ ndị kwere ekwe ga-adapụ n'okwukwe anyị kwesịrị ilezi anya na ọ na-eche nche ọ bụ gịnị mere ụfọdụ nwere ike isi dafụ n'okwukwe n'oge ikpeazụ ndị ya ọtụtụ mmadụ ga-enwe ntị na-akọ ọkọ ha agaghị anagide ezi osisi ike na-enye ezi ndụ ha ga-ekpokọta ndị ozizi ndị nwere ntị na-akọ ọkọ ndị ga-ezi ha dịka agụ ihe ọjọọ nke obi ha sịrị ọtụtụ ndị kwere ekwe ga-echigharị ntị ha ghara ịnụ eziokwu kama ha ga-aṅa ntị akụkọ igbo ihe ndị a niile nkwupụta ebe anyị nwetara bụ na akwụkwọ Timoti nke abụọ isi anọ amaokwu nke atọ ruo na anọ ọtụtụ kwa ga-ege ntị ozizi ndị ajọ mmụọ dịka anyị hụtara n'akwụkwọ timoti nke mbụ isi anọ amaokwu mbụ ọtụtụ ndị amụma ụgha ga-apụtakwa ya na klas ụgha dị iche iche ndị ga-alụ ọrụ ebube nke ụgha zikwa ihe riba ama iji duhie ọbụna ndị arụpụtara akwụkwọ nsọ gara n'ihu ikwu hụ n'anya nke ndị ga etiti mmadụ ga-ajụ oyi akwụkwọ matthew isi iri abụọ na anọ amaokwu iri na otu ruo iri na abụọ ka ị ga-ahụ ndị nke kasị njọ ụmụnne m la akwụkwọ Timoti nke abụọ isi atọ amaokwu mbụ ruo na ise na-asị anyị na oge dị oke egwu ga-abịa na mgbe ikpeazụ n'ihi na mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya ndị na-ahụ ego n'anya ndị mpako ndị nkwulu ndị na-adịghị asọpụrụ ndị mụrụ ha ya na ọtụtụ ihe ọjọọ anyị lee anya ime ụwa taa ihe ọjọọ ndị a chụfụtara ụmụnne m gịnị ka anyị ga-eme ịma narị ọnọdụ nke ịtụfu eziokwu ma tapụ n'okwukwe anyị aghaghị nabata Jizọs Kraịst dị ka onye nwe anyị onye nzọpụta anyị ma kwesịrị ya ntụkwasị obi nwanne m kwupụta na mmehie gị nye Chineke ma chegharịa akwụkwọ ọrụ ndị ozi isi abụọ amaokwu iri atọ na asaa ruo iri atọ na asatọ akwụkwọ ọrụ ndị ozi isi atọ amaokwu iri na iteghete nke si ya mere chegharịanụ kwana ka e wee gbahie unu mmehie niile unu nwanne m biko kwee ka mmụọ nsọ nyere gị aka ịgbanwe obibi ndụ gị kwee ka mmụọ nsọ bụrụ ilu ime gị ọ dị mkpa ka anyị gee okwu chineke ntị Jọn 14:15 sị ọ bụrụ na unu na-ahụ m n'anya unu ga-edebe ihe niile na-eme Jọn 15 isi iri ise amaokwu na anọ na asa unu bụ ndị enyi m ma ọ bụrụ na-edebe ihe niile nyere unu na n'iwu kebe ọ dị mkpa ka anyị raparala akụ Jizọs la mmụọ ka ige ntị ọ dịkwa mkpa ka anyị gbanarị mpụta ihe nke nhụ ọjọọ na ụdị ọbụla ọ bụ ndị tesalonika nke mbụ isi ise amaokwu iri abụọ na abụọ anyị kwesịrị ị ekpe ekpere na-ewepụghị aka mgbe niile ndị tesalonika nke mbụ isi ise amaokwu iri na asaa ọ dị mkpa dịka ndị agha nke kraịst ka anyị nagide nwee ntachi obi ọbụna n'ime ọnọdụ ọjọọ ma site n'ekpere na ogbugbu ọnụ ka anyị bụrụ ndị mmeri nwanne m okwu chineke bụ eziokwu ihe niile kwuru jizọs kama otu n'ime aghara ghara imezu ọ ga-aka mma ka eluigwe na elu ụwa gabigara otu ntabianya ya bụ ekwela iso na ndị ya ndị ifufe nke ihe ọjọọ n'oge a ga-efufu n'okwukwe gbadesi mgbọrọgwụ ike nwa ọganihu nzọpụta anyị na-abịa nso ekwela ka nzọpụta gị funara gị kama guzosi ike ruo mmeri ka ọ dịrị gị mma ịbụ onye a agọzi mgbe ọbụla gị chere iche n'okwu ndị Chineke gọzie gị n'aha Jizọs amen amen amen onye mgbasa ozi Josiah Anụcha imela n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere mbụ bụ ka Chineke nọnyere gị ka ngọzi ya bụrụ nke gị na ezinụlọ gị n'aha Jizọs amen otu aka ka anyị na-ekele eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs bụma ndị ọbụ abụ missionaries of aba ndị nyere anyị abụọ nke ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ unu n'aha jizọs amen unu emeela ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ a9 ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke n'ime ịhụnanya ya mee ihe nriba ma n'ime ndụ anyị n'aha Jizọs amen ka m wetara anyị ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana sị gị onye ọma na-ege ntị oziọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugo nwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School gari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 June 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na sabon gari Tony Cheta Secondary School Kano steeti mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ị ga-amụ akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha Jizọs amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa wọ